We have Igbo language. Our topic says nominal complements to verbs. Most Igbo verbs cannot stand without the help of nouns to have their meanings. For example, ite ewu to dance. Ihe anyị na-akọwa bụ na mkpa aha maọbụ aha ya bụ na n'asụsụ bekee Nnọọ ya bụ ihe na eme ka anyị ghọta ihe ọ na ekwu bụ ngwa, dị anyị hụrụ ya n'ebe a. Ite bụ ngwa (verb), egwu bụrụ noun maọbụ makwa na aha). Ọ bụ egwu a bụ aha gwara anyị ihe ọ na-ekwu bụ verb (ngwa). ị gaghị asị ite ma ha egwu ị ga-asị ite egwu maọbụ ite ofe ọ bụ aha maọbụ mkpọaha ga-enye nghọta zuru oke n'ebe nọ bụ verb maọbụ ngwa here egwu is a noun it gives meaning to ite number two ana m esi Ofe. Esi is a verb maọbụ ngwa wari ofe is a noun. Ihe a na-akọwa bụ ana m esi ofe. Ọ ofe bụ noun maọbụ mkpaaha bụ ihe gwara anyị ihe ọ na-ekwuru bụ ngwa (esi). I am cooking soup. enwere ike ajụọ gị what type of soup are you cooking esi ana m esi ofe egusi i am cooking egusi soup matakwa na ọ bụ ofe egusi a nyere nghọta ka amara ihe esi m na-ekwu maka ya nọmba 3 ị ga-eme nke a n'onwe gị ị na-agba dash ọkwa ifu kịta na-enwe nnọchiaha ebe na enweghị aha ebe a maọkwanụ mkpa aha onweghi nghọta ị na-agba dash anyị amaghị ọ bụ ọsọ ka ọ na-agba ka ọ bụ egwu ka ọ na-agba ka ọ bụ igwe ka ọ na-agba ị na-agba dash ị ga-etinye aha ebe a ị ga-etinye aha ebe a ọ bụ aha ahụ ga-eme ka ngwa nwee nghọta zuru oke n'oyibo ya sị are you running nke anọ akụrụ m dash akụrụ m dash I clapped kedu ihe ọ kụrụ ọ kụrụ aka n'ụlọ akụrụ m aka n'ụlọ ka ana m akụ ihe n'ugbo kedu ihe akụrụ m m pụtara ebe a? Ị ga-etinye aha, m ga-eme ka mara ihe ọ na-ekwu bụ ngwa. “I clapped, anyị na-ekwe dash anyị na-ekwe dash we are singing songs, anyị na-ekwe dash tinyere m aha aha that is noun. m ga-eme ka anyị mara ihe ha na-ekwe ọ bụ ikwe ihe ọnụ ka ọ bụ ikwe ukwe ka ọ gịnị tinyere anyị aha m ga-eme ka ihe a nwee nghọta bụ verb a hmm? ngwa nọ tụsara anyị ozi a mee ya ka anyị mara ma amụtakwa ihe anyị na-ekwu